Foreign Service Institute, Igbo Basic Course, Unit 12, Tape 2. Drill 12.5, Variation Drill on a Basic Sentence with Pronoun Prefix mo. ya ọ ga ụgwọ ego ọ ga ịkwụghị ego ha agaghị ịkwụ ego inye agaghị inyere ego anyị anyị ga-enye ego ọkụkọ anyị ga-enye ọkụkọ unu anyị ga-enye unu ọkụkọ mụ m ga-enye unu ọkụkọ ịzụtara m ga-ezụtara unu ọkụkọ ha m ga ha ọkụkọ sigaret Gị zụtara ha sigaret? Ị wetara? ha sigaret? Ọkpa ole? Gị nwere ahụmkpọ ole? Unu? Unu gị nwere ahụmkpọ ole? Ịkwụ? Unu gị ịkwụ ha ọkpa ole? Anyị? ma e gị anyị ọkpa ole ego unu gị kwụọ anyị ego ha agaghị ịkwa e anyị ego unu agaghị ịkwụ na ego ụgwọ agaghị ịkwụ unu ụgwọ ego ole agaghị ịkwụ unu ego ole ga ikwu na ego ole Drill 12.6, variation drill on a basic sentence with a relative clause. Useful word. Era. Era. Nwere ihe ọjị chọrọ? Akwụkwọ. O nwere akwụkwọ ọjị ị chọrọ? Unu. O nwere akwụkwọ ọjị unu chọrọ? Inwe. O nwere akwụkwọ ọjị unu nwere? Uyo. rajulun ya onwere ya ọjọọ nwere ịzụ onwere ya ọjọọ zụrụ ọgwụ ọgwụ ọja zụrụ ndị ahụ ọjọọ ndị ahụ zụrụ ịṅụ ṅụrụ ọgwụ ọjọọ ndị ahụ ṅụrụ mmi ṅụrụ mmi ọjọọ ndị ahụ ṅụrụ nwoke a ṅụrụ mmi ọjọọ nwoke a ṅụrụ Ikuru nwere mmemme ọjọ nwoke a kụrụ ofe nwere ofe ọjọ nwoke a kụrụ nwanne m o nwere ofe ọjọ nwanne m kụrụ ishi o ọjọ nwanne m shiri ri nri ọjọ nwanne m shiri nwee Nwere nri ọjọọ m ọjọọ nwunye m zụtara epe O nwere ebe ọ onwe ya m zụtara? Njọkụ. O nwere ebe njọkụ zụtara? Ịra. O nwere ebe njọkụ rara? Unere. Onun ha canca kora. Ve onun ire cera. İre. Onun ha cirere. Yeah. onwere ihe ọ ji irere? Ịchọ. onwere ihe ọ ji Drill 12.7 EG with the progressive form of the verbal noun. Useful word. Here, yeah, ihe mere olee otu iji azagha ehi ịfụ olee otu iji afụghị ezi unu olee otu unu ji ihe olee ihe mere nnu ji afụghị eji ishi olee ihe mere nnu ji eji ịnọ na-eji olee ihe mere unu ji anọghị ala ehi gịnị mere gịnị mere ji ala ịfụta gịnị mere unu ji ezi ọ chọrọ ịma ihe ọ chọrọ ịma ihe unu ji afụtara ezi ịmara ọ chọrọ ịma ahịrị ji afụdagha eji ịrụ ọrụ ọ chọrọ ịma ahịrị ji arụga ọrụ mme ọ chọrọ ịmara ma unu ji arụghị ọrụ ịga ọ chọrọ ịmara ma unu ji agaghị ọrụ mụ achọrọ m ịmara ma unu ji agawa ọrụ ahịa achọrọ m ịmara ma unu ji agawa ahịa amaghị m Amaghị m ma unu ji agara ahịa. ya ọ maghị m unu ji agara ahịa olee Olee mgbe unu ji agaghị ahịa? Iri nri Olee mgbe unu ji erigo nri? Hịa Olee ihe unu ji erigo nri? ịṅụ mmii olee ihe unu ji aṅụwa ha olee ihe eji ha aṅụwa mmịị? End of Unit 12.